amachan na-egwu atụ mmiri isi ikpe ihu iri ndị ihu ihu iri ndị azụ unu enube eze obi taret dị n'enu betrun dị n'anị unu ikpe agụ inyi ikpete mma ijeje nga ikpete njọ ijeje nga aka m nwaanyị ọka ọgba mmiri a na-aṅụ ọlọ alọ a na-aṅụ anụ gbọrọ nkụ na-eju ọnụ nwaanyị dị ime ọla oko ọlọghị oke ọkwa mkpukpu ube a tụrụ na ngenge nwa a mụrụ n'ọma afịa obodo enene nwa obodo enene esekemperi esekemperi nwaanyị kalaba asaghị asa ụtọ asaghị asa ụtọ karịchaa dike kwara ụkwara egwujide ndị irie onye dọdagide nwanne ya akwa akwa asaa akwa anyị n'ihu nkịtị akpa agha na nkịtị ube a na ngenge sasa wokiriwo ọkọbelu na ngige ngige egwu ọkụkọ egwu mvụ eji mụ ụdara ụdara ada mvụ ada ite ejisi si nkekpụ nkekpụ n'ọbịa ite n'ọbịa odo ejighi onubu onubu inu odo inu ụkwa mmiri n'ogwe ịdabara adaba da wuo mbe gbalịwe agbalịwe gbalịwuo oke nwaanyị nwe ụkwa jee ụkwa pịbasiwe ukwu pịba apịba pịwasịa aka ghebe eghe agbakọta egbuka sasa wokiriwo enyụrụ mamịrị na mkpọ ọkwa aja na obosi nkịta otu eze imere ibida ọ na-aṅụwa ndị a ngwọ imela ndị ụba ọ dee elekshọn ime Soludo onwe mmeri imere ọbịara na mma ejebe a na-ana oke isi furu n'oke mmiri ndị enu akpata nkụ ndị a na-apụta mgbọrọgwụ ei ejeje agbọghọ ise a ibesogị mperi iri na ịnọ ịtụrụ kọntena ọbata na agba akpụ eze eme ofrodu ọ bụrụ kaikai wee ṅụrụ aṅụ nnọba ọgụji mba bụ onye akaebe ei ngwa mhm. anya na anakpo na anakpo ọ ka dị na-eme ka iweta nke m ọ ka ọ dị mgbe onwe onye na-anyụ n'ụlọ onwe onye na n'ụlọ n'ebe a mgbe onwe ndị na